Stop dancing on the Onyobudu, onyobudu, onyobudu, onyobudu, onyobudu, onyobudu. mana mmanụ ife nna lụkamkam mụnwa adachi mụnwa tamtam onye lụgị asaka na na-akụ akụ ibute bọọlụ mụnwa kpaa gị ịbụrụ ụgba mụnwa saa gị ife ile na ịgba agbara Ôn ôn ôn ôn ôn ôn ôn ôn ôn nhau, nhau, nhau, nhau, nhau, nhau, nhau, nhau, mụnwa ka ọ gị onye obodo onye obodo onye obodo onye obodo onye obodo onye obodo onye obodo onye obodo onye obodo onye obodo onye obodo onye obodo onye obodo onye obodo onye obodo nwa n'ihi ekweta na ọ na-eme na mụa ezu m iyo na-akụzi na-aza ndị maara ô mgbaọyụ ngwa gị na agwagodi iye ihe afọrọ abụbọ ọsọ na adịsa apa nna mmadụ adụ nwanne apụ ma atọ adị ma nwụ anwụ nwanne mkpụrụ ọkụ adị ma nyụ anyụ nwanne ana m anụkwa n'ife anụ anụ nwanne nwepụta ndobe eh, mesegolibe eh, nwepụta afịfịa mesapụwaba ndị eke kpọịkwanụ mụnwa bụ ọcha isi mịfụrụ m nke ha si ọcha ibute bọọlụ munwa bage iburu gwa munwa zage ifiri ịgba gbara munwa jage iburu mgbu munwa ka ọ gị onye obodo onye obodo onye obodo onye obodo onye obodo onye obodo onye obodo onye obodo onye obodo onye obodo onye obodo onye obodo onye obodo onye obodo ko dɔɔ lɛ bɛna o kɔni na wa k'i sɔrɔ ba pɛrɛ bɛ sɛ ɔsidi kɔ ba mu kɔni ago ago jɛnti i bɛna fɛn bɛɛ na bɔ wa ne cɛ cɛ refiri y'a bɛɛ lɔ o. mo kè kwa kwa ee o de o de wo kuyɔ sɔrɔ sɛ. Okay.

afia sọọsọ godi. mgbe ete ndị si na ịda ba with your voice ada ịnwụcha ya like this ọgbatịsị ya ahụ ụmụ ụmụ ọyọ ije anọ gị na okiliacha ya ọcha ahụ iko omezie ikwe gị thy till thy kingdom come you can never come. rhyme. kẹ bá nà ẹ lẹ́yìn n'afẹ́. Eh, shop niile nwere ya na ebe bata jos jụọ ha ka gbagagba bitas ọya ọya mme na ahụ sikịta ọbata gị ahịa nwafọ ndụ ma nwoke ma nwaanyị aka nwa aka nwa rịtara mash gwakọba aka dị n'afịa mba eche nji iru gị ya ee eh. gbagagba gbagagba ozu bụ n'isi utu ọ na-ekene ọ gafe adịme Shot by Bigadna Vigras.